ụmụnne n'ime chineke ka nke chineke nke chasị udo niile dịrị nọ n'ebe dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ozioma na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria nke site n'ime Ologuneru n'ime Ibadan n'ime Oyo steeti ka ọma si eru unu nso n'ogodo ugbu a ọzọkwa ka nke Chineke nke kachasị udo na-edere ọnụ n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ihe mmụta anyị nke ụbọchị nke taa anyị ga-enwe ntụgharị uche site n'ego akwụkwọ na oziọma dịka jọn dere oziọma nke jọn isi nke mbụ ga-amalite ego na amaokwu nke iri amaokwu nke anọ na nke ise akwụkwọ oziọma dịka jọn dere isi nke mbụ amaokwu nke anọ na ise ọ n'ime ya ka ndụ dịrị ndụ ahụ bụrụkwa ihe nke mmadụ ihe ahụ wee na-amụ na ọchịchịrị ahụ ejidekwaghị ya ka chineke were bere n'afọ ọma ya gozi okwu nke ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ndụ na ngozi nke pụrụ iche dị kwesịrị kwesị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe eme na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu na-eme isi nkọwa anyị n'ụbọchị nke taa ga-abụ ihe karịrị ọchịchịrị ihe ihe karịrị ọchịchịrị na ebe anyị gụpụtara na mbụ Jọn dere ọ na-akọwa na jizọs kraịst bụ okwu nke dịrị na mbụ okwu ahụ dịkwa n'oge ugbu a okwu ahụ na-adịgidekwa ruo mgbe ebighị ebi na mbụ okwu ahụ ka eji wee kee ụwa okwu ahụ bụ ihe okwu ahụ bụkwanye ndụ okwu ahụ na-eweta nkasi obi na agbamume dị iche nye mmadụ na mbụ mgbe chineke kere ụwa n'akwụkwọ nke jenesis n'akwụkwọ nke mbụ ọ na-akọwara anyị na ụwa jupụtara n'ọchịchịrị ụwa jupụtara n'ihe efu okwu nke Chineke wee bịa wee sị ka eme ka ihe wee dị ihe wee dị Chineke wee bido atụmatụ ya wee sị ka nke a dị ihe wee dị ka enwe ndụ ka enwe akpamoke site na ihe na ọchịchịrị ewee nwee ehihie wee nwee abalị chineke wee kechaa ọlụ ya niile kee mmadụ tinye n'ime ụwa mmadụ wee biri wee na-ejere chineke ozi dị ka chineke si wee chọọ wee ruo mgbe mmadụ dahere kpafuo n'ụzọ na ezighi ezi ọchịchịrị aha wee chighatakwa azụ wee bido ịchị achị na ibe mmadụ bi ọchịchịrị a wetara ọnwụ ọchịchịrị a wetara mfu ọchịchịrị a wetara adịghị n'otu ọchịchịrị a wetara mmehie ọchịchịrị a wetara afụghị Chineke n'anya adịghị n'otu ọchịchịrị a wetara ihe ọjọọ dị iche iche mmadụ na chineke wee nọdị n'iru n'ihi na mmadụ makwuru ọchịchịrị hapụzi ihe nke chineke wetara ndụ na ọganiru ma chineke achọghị ya ka ọ dị etu a o wee nye mmadụ ọkpara ụmụ naanị ya ka Ọbịa wee kwụọ ụgwọ ọlụ mmehie ndị a o nwee wee nwụọ ọnwụ n'obe nke kalvarị iji gbapụta mmadụ na njọ na ọnwụ na mfu na mmehie ọkwụ ụgwọ ọlụ ndị ya ka Jọn na-akọwapụta na ọbịbịa Kraịst wetara ndụ ọbịbịa kraịst wetara ihe ọbịbịa kraịst wetara ndụ ebighị ebi ihe nke kraịst wetara mmadụ bụ ihe nke karịsịrị ọchịchịrị ya onwe na akwana na n'ime kraịst ka ndụ dịrị na ndụ ahụ bụkwa ihe nye mmadụ ihe ahụ wee na-amụ na-amụsi ike ile anya fụ mgbe ihe ahụ bịara ọ sị na ndị nke nọ n'ọchịchịrị ahụgwọ ihe mgbe kraịst na eji ozi ya dịka ihe ọ sị na anya bụ ndụ mbilite na ọnwụ ya bụ ihe ma ebe mgbaba nke wusiri ike mgbe ọ na-aga ozi ya ndị nke nọ na nyanya ihe nke nwụkwasịrị ha ha bụ ndị nke nwere onwe ha onye nke nwụrụ anwụ kpalitere ndị nwụrụ anwụ ha si na ọnwụ bilite dịka lazarus akwụkwọ jọn gosiri anyị na akwụkwọ jọn isi nke iri na otu afọ akọ nka ebe o mere ndị nke nọ ya ya nwere nwere onwe ndị nke kpuru isi furu ụzọ ndị nke ya dị iche iche ji nwere mgbapụta nwere nwere onwe ihe ndị a niile wee na-egosi na ihe nke kraịst karịrị ọchịchịrị nke mmadụ amaghị m ihe ọchịchịrị nke nọ na ya ọ bụ ọchịchịrị nke enweghị ego ọchịchịrị nke amaghị Jizọs ọchịchịrị nke amụghị nwa ọchịchịrị nke agaghị n'iru ọchịchịrị nke enweghị udo ọchịchịrị nke adịghị n'otu ọchịchịrị nke nyanya ọchịchịrị nke ụwa juru ebe niile ọchịchịrị nke agaghị n'iru ọchịchịrị nke ịnọ n'uru enweghị nnwere onwe ime ọchịchịrị ọbụla nke nọ na ya Ozioma ji eme ka ịpụta n'ọchịchịrị nke aka efu ihe nke kraịst n'ihi na asị na ihe nke a na-amụ ọchịchịrị ahụ ejidekwaghị ya achọrọ m ịgwa gị na chineke ikeghị ike nọdị ọchịchịrị chineke kere ike ịbụrụ onye nwere mmeri chineke kere ike ịbụrụ onye nwere udo chineke kere ike ịbụrụ onye ga-akwụdosi ike n'okwukwe na mmeri n'ụzọ abụọ n'ụzọ mana ebe esi nweta nke a bụ naanị ọbụna ịnwetago n'edemụ n'ime jizọs kraịst ọ bụ na iwere gị dịka onye nwe gị na onye nzọpụta gị o ji akwara gị ụzọ n'ebe ụzọ na-adịghị ọ ga-eme ka isi n'oru pụta ọ ga-agwọ gị ya ihe ọbụla nke ji gị ọ ga-eme ka ị bụrụ onye na-enye iwu n'okwu nke chineke ọ bịa na mmezu n'ihi na ọ sị na ndị nke maara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu mana iji buru ụzọ mara kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ sị na ndị nke nara ya dịka onye nwe ha na onye nzọpụta ha na ndị ahụ ka enyere ikikere iji wee bụrụ ụmụ chineke ọ bụ na ego akwụkwọ nke jọn isi nke mbụ na amaokwu nke iri na abụọ ị ga-afụ ya na ndị nke nara jizọs kraịst ndị nke nabatara ya n'obi ha n'ime mmụọ n'ozuzu oke ndị a ga-enwe ikere dịka ụmụ nke chineke enwetago ike dịka nwa nke chineke chineke ọ maara gị ịmara chineke ihe a bụ ohere nke dịrị gị iji wee nabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ebe ọbụla nọ na-ege okwu a ebe ọbụla nọ na-ege ntị ebe ọbụla nọ na-anụ oziọma oziọma ga-ewetara gị mgbapụ na mmehie oziọma bịara ka ị bụrụ onye nwere onwe ya oziọma bịara ka efu ihe oziọma bịara ka ị gaa n'iru oziọma bịara ka atọpụ gị n'ọgbụ naanị gị ehulata isi n'ebe ọ bụla n'oge ugbu a ka anyị Chineke n'ihi na ugbu a bụ mgbe a na-anara mmadụ nke ọma hulata isi n'ebe ọ bụla n'ogede ugbu a ya kpere chineke kwupụtara mmehie gị si a n'ịlatawo na-ịchọgo ihe nke a na ibi n'ime ihe na ka ihe a gara gị ozi ma mekwa ka ị bụrụ onye nwere onwe ya oge mere gị nke a n'ihi jizọs kraịst onye nwe eme ka ekpere chineke onye nwanyị chukwuma dị nsọ lee ndị ọrụ gị ndị a ndị nke hulatara isi iji nnabata jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwanyị mere ha ebere kacha afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mmehie debe afa ha n'akwụkwọ nke ndụ ka ha bụrụ ndị nke nwere udo nwere nwere onwe ha fụkwa n'ihe nke kraịst ga-eme ka ha baa na ndụ ebighị ebi n'ihi jizọs kraịst onye nwanyị amen nwanne m nwoke nwanne m ebe ọ bụla n'ogodo ugbu a achọ m ikele chineke gbasara gị kelekwa gị onwe gị onye nke mere ka okwu a dị ire na ndụ gị n'ogodo ugbu a jidesi ike n'ekpere ada na mba chineke ga-emere ebumnobi gị bịa na mmezu matakwa na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụrụ na nwee akụkọ mgbaama ma ihe ajụjụ ma mkparịta ụka dị iche unu ga-enwetakwa n'igwe okwu 081 329 00111 ma ọ bụkwa na 080 56719493 ka chineke gọzie okwu ndị a mere anyị amara n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen